AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na ntị udo dịrị gị ị bịala n'ụbọchị taa eji m aha Chineke na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa iji zukọ ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ ana masị ka onye nwe m nọnyere gị ka o due gị n'ezinụlọ gị ka ọ nọnyere ma gọzie anyị niile isiokwu anyị na ụbọchị taa bụ nke na-asị ịkwarụwo onwe gị ka ị maara ihe ị kwesịrị ịma ịkwarụwo onwe gị ka ị maara ihe ị kwesịrị ịma achọpụtara m na ụfọdụ n'ime anyị amaghị ihe anyị kwesịrị ịma nke ahụ na-eme ka anyị na-ala azụ n'ihe ọ bụla nke gbasara anyị achọpụta na anyị na-ala azụ n'ihi gịnị anyị enweghị mmasị anyị enweghị mgbakasị ahụ ịmata ihe anyị kwesịrị ịmata nke a bụ ọnọdụ jọgburu onwe ya ọ na-eduba ụfọdụ anyị n'ọnwụ ọ na-eduba ụfọdụ anyị na nramahụ dị iche iche anyị amaghị ihe anyị kwesịrị ịma ọ gbasakwanụ anyị otu ọ bụla ọ dị ọ bụ ya kpatara otu onye na-ekwu okwu mgbe gara aga ya sị amaghị ihe kwesịrị ịma n'ezie pụtara na ịbụ onye kwarụrụ akwarụ onye na-ezughị oke ma otu nwoke lechaa ọnọdụ a nke ọ na-achọ ịkọwa anya sị na mgbe ahụ m na-apụ ịgụ isi mgbe ahụ ọ na-enweghị otu mkpụrụ ihe m ga-asị ihe a bụ ebumnobi m ihe a bụ ihe m chọrọ ime ma ọ bụ ihe a bụ ebe mgbaru ọsọ m mgbe echiche m na-enweghị ike ibulite echiche ndị ahụ nke nwere ike iweta mgbanwe n'ọnọdụ m ọ pụrụ ịbụ na ihe a ụfọdụ n'ime anyị n'ihi ọnọdụ nke a anyị na-eleba anya n'ime ya ajụghị ajụjụ amaghị ihe anyị kwesịrị ịma biko gị onye mụ na ya na-atụgharị uche matakwa n'ụwa anyị n'ụbọchị taa bụ nke jupụtara na amamihe n'ụzọ dị iche iche n'ihi na ndị ọgbara igbo gharị doro anya aghọwo ndị na-eme ka ihe gbara mmadụ mfe ọ dịghị ihe ọ bụla nke ị chọrọ nke ị na-aga achọta amamihe arịwa elu n'ụzọ niile n'ogo niile amamihe arịwa elu m sị gị na ọtụtụ n'ime ndị mmadụ ndị gabigaworo n'ime afọ nke a mụ na gị nọ n'ime ya bụ ndị na-ahụ ọdịmkpa ọ dị ịchọ amamihe ịma ihe kwesịrị ka ha mata ụfọdụ bụ ndị ọ na-abụ katasị gị na-anwụọna ọrịakwara nke a rịa nke a amaghị m nrịrịa nke dị n'ụwa a ugbu a nke a na-amaghị otu a na-esi achụwa ya ruekwa mgbe mmadụ ga-agbalite n'afọ elewe anya si ikekwa onye a n'ọbụ ọnwụchi ya ka ọ nwụrụ ihe dị iche dị n'ime ndị a bụ na onye ahụ nke na-eme nke ọma na ọ dị otu ntakịrị ihe nke ọ maara ma mee nke onye ọzọ na-amaghị ile anya n'ụzọ ọ bụla nke na-agbado ndị ahụ bụgị ụzọ na ya hụ otu ha si na-aga n'iru ọ dị ihe ha maara ọ dịkwa ihe dowere ha n'ọnọdụ ahụ nke gị onwe gị pụrụ iji si ike rue ha nso mata ụzọ ị ga-esi hazie ụzọ nke gị n'ihi na ọ bụrụ na iruwe ha nso na ihe ahụ nke ha maara ị maghị ya lebatụ anya n'akwụkwọ Jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ ọ sị ị ga-amatakwa eziokwu eziokwu ahụ ga-eme ka ị pụọ n'oru mgbe m matara eziokwu eziokwu ahụ nke m onwe m matara ga-eme ka m pụọ n'oru ileba anya n'akwụkwọ onye ozi dị ka Luk isi iri na itoolu malite na mokwu nke iri anọ na otu ruo na mokwu nke iri anọ na abụọ ọ sị mgbe ọ bịaruru Jerusalem nso o wee hụ obodo ahụ wee kwara ya akwa sị ọ bụrụ na ị maara n'ụbọchị a ọ bụna gị onwe gị ihe ga-eweta udo ma ugbu a ezonarịrị ha n'anya gị jizọs kraịst kwara jerusalem akwa n'ihi na jerusalem mechiri anya ya na-adịghị mgbe ọ chọrọ ihe ahụ nke ga-eweta udo wee nye ya otu a ka ọ dị ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa otu a ka ọ dị ụfọdụ n'ime nzukọ kraịst n'ụbọchị taa ezonarịwo anyị ihe ahụ nke ga-eweta udo nye mkpụrụ obi anyị n'ihi ejighị ihe kpọrọ ihe ejighị chineke kpọrọ ihe eji okwu chineke mee ihe ọ bụla nke bara uru ya ka m ji na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị tipụta onwe anyị ọnya mee ihe anyị kwesịrị ime mara ihe ndị anyị kwesịrị ịmara ọtụtụ akwụkwọ ka a na-ebipụta biko wepụta ohere gụọ ụfọdụ n'ime akwụkwọ ndị a onye ahụ nke na-apụghị ịgụ akwụkwọ ọ dịghị ihe dị iche ya na onye ahụ nke na-amaghịrị otu esi agụ akwụkwọ ma ọ bụ ide ede chọta ụzọ isi ewuli onwe gị elu n'ụzọ nke Chineke site n'akwụkwọ nsọ akwụkwọ nsọ bụ akwụkwọ nke dịkarịsịrị mkpa nke onye ọ bụla na-aghaghị inwe ma kwa otu esi agụ ma ghọta ya were ntụgharị uche ndị a kpọrọ ihe oge agafebeghị ihe anyị ji na-ekwu okwu ya bụ ka anyị ghara ịdaba na nramahụ ahụ nke anyị dabara ọ dị ihe ọ bụla ị nwere ike ime ka ị mara ihe nke ị kwesịrị ịma ka ị wulie echiche gị elu na amamihe biko mee ya n'ihi na amaghị ihe ndị a bụ nke dị oke ọnụ ahịa karịsịa dịka anyị meworo ka amata ọtụtụ n'ime anyị na-anwụ n'ihi eme ihe anyị kwesịrị ime n'ihi amaghị ihe anyị kwesịrị mara buso adịghị uchu nke chọọ amamihe agha chọọ amamihe n'ụzọ nke ahụike chọọ amamihe n'ụzọ nke iwulite onwe gị elu n'oge ọ bụla chọọ amamihe n'ụzọ nke mmụta n'ụzọ dị iche iche ekwela ka ohere ọ bụla nke ị nwere bụrụ nke ga-ala n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-achọ amamihe ị ga-abụ onye ọbụla anọkọta asị ka a jụọ ya ajụjụ ihe a achọwa amamihe n'ụdị ọbụla asị ka a jụọ onye dị otu a gbalịsịa ike weta amamihe ndị a were ya wulie onwe gị elu were ya nyere onwe gị aka were ya napụta mkpụrụ obi ndị ahụ ndị na-apụghị ime ọbụna dịka anyị na-akwali obi anyị n'ụbọchị taa ya gaziere gị obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School. noman na adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na ekentị ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche akpọ ịzọpụta Chineke agaghị echefu gị onye nwanyị anyị maziri chefuru ọ bụrụ na ụzọ gị niile agbawo ọchịchịrị naanị kpọkwa ha Chineke site n'ebere efu ụmụ ya Chineke agaghị echefu ụmụ ya ka udo na amara ngọzi Chineke nọnyere unu ndị Missionaries of Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche igbo bụ igbo anyị abịakwala ọzọ anyị elu unu n'ụbọchị taa ahịhịọ mbụ ka anyị akwa ntị n'ukwu a nke na-enye ndụ nke na-ebulikwa mmadụ nke na-eme ka ọnọdụ gbanwee bụ okwu a n'ụbọchị taa tutu anyị ebido ka anyị hulatakwa isi ịyọ chineke amara onye nwe anyị gọzie ụmụ gị site n'okwu a bulie mmụọ anyị elu tụgharịa anyị tụgharịa ọnọdụ mee ka anyị hụta gị ebe anyị kwesịrị ka anyị hụta gị ka isi otu a bụrụcha gị imeela o n'ihi na ama m na ị kwesịrị ntụkwasị obi imeela n'ihi na edere anyị mma gọzie anyị n'ụbọchị taa ma si otu a bụrụcha aka anyị na aha jizọs kraịst onye nzọpụta anyị amen isiokwu anyị taa bụ mgbe jizọs kpọrọ aha gị mgbe ọ kpọrọ aha gị mgbe ọ kpọrọ aha gị otu obodo dị n'akwụkwọ luk isi iri na itoolu otu obodo dị nke otu nwoke a na-akpọ aha ya zakius nwoke a amaara ya nke ọma dịka onye nji ego amaara ya dịka ọgaranya ma onwe ya ejuru ya afọ ego ya ejukwana ya afọ eru otu ụbọchị ya nụ na Jizọs na achị ịgafe obodo a na-akpọ Jeriko mgbe ọ nụrụ na Jizọs na achị ịgafe ọ nụọla maka Jizọs ọ gakwala gaa n'ozi ọma the Baptist ọ laghachitakwara azụ nụkwa otu jizọs si kpọte lazarọs n'ụra nke ọnwụ mgbe ọ na-anụchala ihe ndị a lee akwụkwọ luk isi iri na itoolu mgbe ọ nụrụ ihe ndị a bịanụ na jizọs na-abịakwa jeriko ka ọ gafee ya sị aga m ama onye ọ bụ gụọ na nkega nke abụọ ya aga m ama onye ọ bụ aga m esokwa ya nkega nke atọ ee ya gbapụ ọsọ chọrọ jizọs gawa ebe ahụ ma gịnị mere akụ ya ejughị ya afọ ya na ndị ha na ya na-ekwesịghị iso arụ ọrụ na ọrụ ọ na-emekpa ụmụnna ya ahụ ọ na-anaghị ego ibu ọ na-ekwesịghị ịma ha ya eme ụmụnna ya akpọ ya asị akpọ ya asị na amaala kpọọ ya asị n'obodo kpọọ ya asị na nzukọ nwoke abụzi nwoke n'ọrụ onwe ya ihe o nwere anakwa eju ya afọ nwoke eji ọnọdụ ka tụgharịa ngwa ngwa ọnụ na jizọs na-abịa ya akpọta jizọs dịka onye na-anụ mmadụ ya akpọta jizọs dịka onye na-agbanwe mmadụ ya akpọta jizọs dịka onye ọ na-abụ ya bịakwute mmadụ ihe dị iche adị n'otu ntabi anya nwoke a chọrọ jizọs gawa ma ọtụtụ ihe mbụ ihe nọchiri ụzọ ya na ọ gaghị ahụcha jizọs otu o kwesịrị ịhụ ya ya mere ya atụgharị obi ya so o nweghị ihe ga-eme ka m ghara ịhụ ya o nweghị ihe ga-eme ka m ghara ịhụ ya ị na ọ bụ gị nwa ji onwe gị gee ntị okwu a ọ bụ gị nwa ji onwe gị ya sị kama ihe m na-agaghị ahụ jizọs mere ihe niile m nwere ọ bụ otu a ka ọ dị n'ebe ị nọ ị chere na ọ bụ mama gị ma ọ bụ papa gị ma ọ bụ ụmụnne gị ga-eme ka ị ghara ịmata jizọs anya nwoke a ewere otu ihe mara anya atụ nwoke a n'agbanyeghị na ọ bụ ọgaranya ọgaranya a na-arị n'elu osisi nwoke a gba ọsọ garị kpasa n'elu osisi ka o wee nwee ike hụ jizọs ngwa ngwa ọrụ gbasara n'elu osisi mana na ọtụtụ ndị mmadụ na-eso jizọs ụfọdụ a na-adọ ya n'agba ụfọdụ a na-achọ ihu ihu ya mana o onye na-achọ jizọs jizọs ahụkwala ya na-agbanyeghị ụzụ ndị mmadụ na-eme na-agbanyeghị ụzụ ahịa na-eme na-agbanyeghị ndị na edi mkpu na-agbanyeghị ndị nọ n'ihu na-agbanyeghị ndị na-adọ jizọs n'akwa o nwere otu olu naanị jizọs na-anụ olu ahụ bụ olu onye ahụ nọ n'elu osisi jizọs a na-aga na-abịa na-aga na-abịa onye nọ n'elu osisi nwere ike okwuola n'obi asịcha asịkwa nọ na nwoke ka a ga-akpọ m aha asịkwa na nwoke a ga-eleli anya elu a sịkwa na nwoke ka a ga-atụgharị uche sị ha onye ka anọkwa n'elu osisi a sịkwa nnọọ na mana ihe niile a ọ na-eche n'obi ya nọkwa n'obi jizọs jizọs agara m abịa ya nọgharịa n'elu osisi ya nọgharịkwa ya nọ n'ala ya nọgharịa n'otu ntabi anya ọnụ na-anọgharị n'elu osisi a jizọs abịaruo n'osisi ihe niile a na-aga n'otu ebe ya sị he nke mmadụ niile na-akụkwara otu ebe ya ele anya n'ala ọ ga-abụrụ na nwoke a chọrọ ịkpọ m aha n'udu ntabi anya ahụ ọ na-eletu anya ala anya ya na jizọs amakọ ya sị na nwoke elela m anya mgbe ọ na-atụgharị ọnụ ka okwu ose ọ ga-akpọrọ m aha ihe ọ nụkwara na ntị ya mbụ zakios mee ngwa ka isi n'ebe a lotuo mgbe ahụ ọ na-anụ aha ahụ ọ dabaghị ọ ga-asị ọ ga-abụ obi m na-akpọ aha m ya nụkwa olu ọzọ zakio mee ngwa ka isi n'elu ebe a lotuo zakịọs emee ngwa si elu ebe ahụ lotuo n'ala ndị iro zakịọs mgbara gburugburu ihe ọzọ nọ na ntị ya hmm. ọ gawala n'ụlọ onye mmehie ka ọ gaa rie ihe zakịọs anụrụ ebe ahụ n'otu ntabi anya jizọs gee m ntị mgbe ndị mmadụ bidoro mụmụwa kwukwuo ihe ọbụla nọ anọ n'akwụkwọ luk isi iri na itoolu ga nke asaa mgbe ha hụrụ nke a akwụkwọ nsọ si ha wee sị na ọ gaala n'ụlọ onye mmehie ka o rie ihe zakịọs wee kwụrụ n'etiti ndị ire kwụrụ n'etiti ndị na-achọghị ịkpọ ya mmadụ kwụrụ n'etiti ndị na-achọghị ịghọta ya kwụrụ n'etiti ndị na-enwe ya anya ha edowe ya n'azụ ya sị onye nwe m gee ntị ihe niile m nwere ka m ga-ewere nye ndị ogbenye onye ọbụla m na-arụ ihe ya n'ike aga m enyeghachikwa okpukpe anọ mgbe zakriọs kwuru nke a ibubo wee nwụọ ndị iro ya niile n'ahụ jizọs wee sị taa ka nzọpụta bịara n'ezinụlọ n'ihi na onye a bụkwa nwa nke ebraham ihe niile nwere ndị niile m na-arụ ihe ha n'ike nchegharị anyị nwere ike ịbịa n'ọnọdụ a karịsịa n'oge ndị a ịchọta chineke dịka zakịọs onye a jụrụ ajụ ka jizọs sị taa ka nzọpụta jizọs nwere ike ịkpọ aha gị jizọs na-akpọkwa aha gị dịka ị na-anụ olu ugbu a olu a nke na-adara gị jizọs sị aga m akpọ gị aha akpọkwaranụ m gị aha ọ bụ ihe olu a ji na-adara gị nụrụ ya ka aha gị bụrụ ihe nke a ga-akpọ onye nwe anyị kpụọ aha anyị kee ka anyị nụ ya ka anyị nwee ike nwee ntụgharị zuru oke imeela n'ihi na ama maka onwe gị akpọọla aha ka aha gị bụrụ ihe nke a ga-asọpụrụ n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu Adventist World Radio ezi na-abịara unu ozi nke nzọpụta mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi imela n'ozioma nke iwe iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị ga-abụ na Adventist Secondary School Adamawa Steeti ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtara ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo